Ndị enyi m bịara. Ndị enyi m bịara. Ndị enyi m bịara. Ndị enyi m bịara. Ndị enyi m bịaranụ. Ndị enyi m bịaranụ. onye ọrụ hapụrụ onye ọrụ hapụrụnụ ndị enyi unu bịara ndị enyi nwaanyị gara aba gara aba nwoke ahụ bịara ụlọ m bụ Nwoke ahụ bịara ụlọ m bụ enyi m. Onye zụrụ ụgbọ m bi Onye zụrụ ụgbọ m bi n'ụlọ a. Iko dị n'aka ịgba bụ nke m. Mmadụ niile bi n'obodo a bụ ndị enyi m. Mmadụ niile bi n'obodo a bụ ndị enyi m.

Kụchaa ofe dị ọkụ n'ime ite a. ite a. Mma a Mma a dị nkọ. ana m achọ mma dị nkọ ana m achọ mma dị nkọ ọ mara mma ọ mara mma Ahụrụ m nwaanyị mara mma n'obodo a n'ụtụtụ a. nwaanyị mara mma n'obodo a n'ụtụtụ a. Nri ahụ tọrọ ụtọ. Nri ahụ tọrọ ụtọ. Nri a dị ụtọ. Nri a dị ụtọ. Ndị Igbo na-esi ọtụtụ ụkpa nri na-atọ ụtọ. Ndị Igbo na-esi ọtụtụ ụkpa nri na-atọ ụtọ. O pere mpe. O pere mpe. Ọ dị mpe. Ọ dị mpe. Ebi m n'ụlọ pere mpe. Ebi m n'ụlọ pere mpe. Ụzọ a sara mbara. Ụzọ a sara mbara. ị ga-ahụ ụzọ sara mbara n'aka ịkpa. ị ha enwe ha unere chara unere chara acha nri dị ọkụ amasị m. nri dị ọkụ amasịghị m. ofe dị oyi amasịghị anyị ofe dị oyi amasịghị anyị ha dị iche iche ha dị iche iche na ahụekere ose azụ ayịya mkpụrụ osisi na ihe dị iche iche n'ahịa Ha na-ere ahụekere, ose, azụ, ayịya, mkpụrụ osisi, na ihe dị iche iche n'ahịa. O si obodo dị nso n'Enugwu. O obodo dị nso n'Enugwu. m onye mere nke ahụ. Amaghị m onye mere nke ahụ. Amaghị m ndị rụrụ ọrụ ahụ. Amaghị m ndị rụrụ ọrụ ahụ. Amaghị m ndị ga-abịanụ. m ndị ga-abịanụ. Anyị hụrụ ihe merenụ enweghị ike ime ihe ọbụla. Anyị hụrụ ihe merenụ. enweghị ike ime ihe ọbụla Ụlọ ya dị ka nke m. Uwe ahụ dị ka otu nke m hụrụ n'otu ụlọ ahịa n'Ọnịcha. Uwe ahụ dị ka otu nke m hụrụ n'otu ụlọ ahịa n'Ọnịcha. Mmanụ nkwụ adịghị ka mmanụ ekere. nkwụ adịghị ka mmanụ ekere. Ọrụ onye nkụzi adịghị aka nke onye ugbo. Ọrụ onye adịghị Nwa agbọghọbịa mara mma dị ka abụ. Nwa ọbịa mara mma dị ka abụ. Achọrọ m ịzụ akpụkpọ dị m ịzụ ụkwụ dị ka nke gị. Achọrọ m ịzụ uwe dịka nke ị n'ụlọ ahịa ahụ dị n'Aba. Achọrọ nke ị n'ụlọ ahịa ahụ dị n'Aba. Ọ na-anya ụgbọ dịka nke gị. Ọ na ụgbọ ka nke gị. Ha na-ere ihe dị iche iche dị ka akwa, uwe, akpụkpọ ụkwụ, na okpu. A na-ere ihe dị iche iche dị ka akwa, uwe, akpụkpọ ụkwụ na okpu. Ihe dị ka ọgụ mmadụ atọ bịara omere anyị. Ihe dị ka ọgụ mmadụ atọ bịara omere anyị. Ihe dị ka ọgụ mmadụ ise bụ ndị otu ụlọ ụka Ihe dị ka mmadụ ise bụ ndị otu ụlọ ụka

Ihe dị ka nna ụmụ akwụkwọ na-aga akwụkwọ n'ebe a. Ọgụ mmadụ na ise. ọgụ mmadụ na ise ọgụ mmadụ na iri ọgụ mmadụ na iri ọgụ mmadụ na iri na asatọ ọgụ mmadụ na iri na asatọ ọ bụ mmadụ abụọ ọ bụ mmadụ abụọ ọgụ mmadụ na-abụ ọgụ mmadụ na-abụ ọgụ mmadụ anọ ọgụ mmadụ anọ Ọgụ mmadụ ise na mmadụ iri. Ọgụ mmadụ ise na mmadụ iri. Ọgụ mmadụ asatọ na mmadụ isii. Ọgụ mmadụ asatọ na mmadụ isii. ọgụ mmadụ iri ọgụ mmadụ iri ọgụ mmadụ iri na asatọ ọgụ mmadụ iri na asatọ ọgụ mmadụ iri na mmadụ asatọ ọgwụ mmadụ iri na mmadụ asatọ ọgụ ewu iri na ite naanị na ewu iri na ite naanị ọgụ ewu iri na ite naanị na ewu iri na ite naanị nnụ mmadụ asatọ nnụ mmadụ asatọ Agara m ahịa echi ịzụrụ nne m akwa, ma mgbe m ruru ebe ahụ, ukpo akwa m chọrọ agwụla. Mgbe m lara ụlọ, agwara m ya nne m. Ọ sịrị na ya chọrọ ka m gaa ahịa echi. Chọọ akwa ahụ ọzọ. Agara m ahịa echi ịzụrụ nne m akwa, ma mgbe m ruru ebe ahụ, ụgbọ akwa m chọrọ agwụla. Mgbe m lara ụlọ, agwara m ya nne m. Ọ sịrị na ya chọrọ ka m gaa ahịa echi chọọ akwa ahụ ọzọ.